AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma onye mụ na ya na-ezukọ anyị abịala ọzọ n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị ịrara gị na ezinụlọ gị na-enyefe n'aka nsọ nke Chineke ana m asị ka ọ gaziere gị ka ọ gaziere anyị niile n'ụbọchị taa na ntụgharị uche nke okwu nke ezinụlọ isiokwu nke anyị na-eleba anya bụ nke na-asị ọ dịghị ihe dị ka mberede n'ebe Chineke nọ ọ dịghị ihe dị ka mberede n'ebe Chineke nọ cheta gị onye mụ na ya na-atụgharị uche na ọ bụrụ na ọ dị ịtụtụ aha ndị a na-etu Chineke otu n'ime ya bụ na Chineke bụ onye maara ihe niile ọ dịghị ihe gbagwojuru ya anya ọ dịghị ihe na-agba ya anyagharị ọ dịghị ihe na-abịa ya n'ize ahụ ọ dịghị ihe ọ bụ n'ihi na ọ maara ọdịnihu gị ọ bụ ya onwe ya kere m ya onwe ya kere gị cheta na ọ dị ụdị nramahụ maọbụ bụ ọdị ihe anyị na-ezute ihe ndị na-akpali obi mgbafu ihe ndị na-eme ka anyị chee na olileanya adịghị ma ngwa ngwa ị na akpọkụ Chineke ya eme enweta ogbugbo obi eruo anyị ala ime ka anyị matasị n'ezie na ya onwe ya bụ onye na-adị ndụ ruo mgbe niile bi ebi ma n'ihi nke a achọpụtara m na ọtụtụ n'ime anyị bụ ndị na-achọ ogbugbo ngwa ngwa anyị nwetara onwe anyị n'otu ihe ma ọ bụ nke ọzọ nke na-eche anyị iru mgbe mkpa ndị ya na-abịa ma ọ bụ nke ọma ma ọ bụ nke dị otu ọ bụ anyị achọ ogbugbo mgbe ahụ ma nke a apụrụ inyere anyị aka n'ito eto n'ihe nke Chineke ọ bụ ya bụ nramahụ dị ebe ahụ a sị m na nke a apụghị ime ka anyị too eto n'ime Chineke ọ bụrụ na anyị lee anya ghọta isiokwu a nke bụ nduzi dị ka anyị na-ahazi ya n'izu a gị chọpụta na nduzi bụ nke kwesịrị iwetu nwa mgbe nta ka e were leba nramahụ ahụ anya ọ dịghị otu ị ga-esi mee ya ya bụrụ na ị ghaghị inye Chineke ohere ka o were leba anya n'ihe ahụ nke bụ mkpa gị n'ihi na ogbugbo nke mkpa gị dị n'aka ya nye Chineke ohere ka o wee kwado gị n'ihi ihe ahụ nke na-eche gị n'iru nye Chineke ohere ka o were kwado ọbụna ndị ahụ ndị a ga-eji lụọ ọlụ n'ime ndụ gị nye Chineke ohere ka o were kwado maka ọzịza nke ekpere ahụ nke ị na-ekpe gịnị mere ọ na-eji ya dị anyị oke ngwa ngwa ọtụtụ mgbe ọ daba n'ụzọ dị otu a anyị enweta onwe anyị na nramahụ Ele anya nramahụ nke ga-akpali ihe karịrị nke anyị na-ezute n'ihi enweghị ntachi obi lee anya dị ka onye isi na onye nlekọta nke ezinụlọ anyị ọ bụ ihe ọ bụla nke na-akpa ụmụ anyị ka anyị na-enwe ike hazie n'otu ntabi anya ọ bụ na anyị anaghị enwe ohere anyị na-eji hazie ihe ndị a otu a ka ọ dị n'etiti anyị na Chineke ndị Igbo na-atụ ha si eme ngwa ngwa emeghara ọdachi ọ bụghị n'ihe niile ka a na-eme ngwa ngwa meghara ọdachi ọ bụ ya kpatara o ji dị mkpa na anyị kwesịrị ịbụ ndị na-anụ olu Chineke ka anyị mara mgbe Chineke si anyị chere ntachi obi dị mkpa mgbe anyị na-ekpe ekpere na-arịọ Chineke arịrịọ ọ bụghị anyị rịọ arịrịọ taa rịọ echi ike agwa anyị rịọ Chineke arịrịọ n'ihi na mgbe ahụ ị na arị arịrịọ ya onwe ya na-alụ ọlụ nke ya ịmata mgbe ekwesịrị ize ekpere ahụ ga-enweta ezigbo ọsịsa ihe ahụ nke bụ ihe mberede nye gị n'ezie n'ebe Chineke nọ adịghị ihe mberede ọ bụ ọ bụghị ọnọdụ ọdụrụkụ nye Chineke cheta na anyị si n'otu ịtụtụ aha nke a na-etu Chineke bụ onye mazuru ihe niile ọ hụwo ọnọdụ a tutu ga-abịa ịghọta na ihe dị otu a na-abịa n'ụzọ gị ọ dịghị ihe na-abụ Chineke ihe mgbagwoju anya ọ dịkwanụ mgbe a ga-anọkọta asị na Chineke enweghị ihe ọ ga-eji wee gboo mkpa gị ma ọ bụ na onweghị ọsịsa nye nramahụ gị o kwesịrị ka anyị na-aghọta isiokwu ndị a onye mụ na ya na-atụgharị uche mgbe anyị na-eleba anya n'ihe ndị dị otu a n'ihi na ihe ndị a bụ ihe ndị na-akpali inwe mkpebi nke ga-enyere anyị aka na ndụ nke ga-eduzi anyị ụzọ nke anyị ga-esite na ya nwee mmụta bụrụ onye inye aka nye onye ọbụla nke ga-agabiga ọbụna ihe nke anyị na-agabiga ugbu a ezi enyi m ọ na-adịkarị mụ na gị ngwa ngwa ọ dịkwanụ mgbe Chineke zara ekpere anyị ya bụrụ na o gburu oge mata na ọ na-eme ihe ya n'oge ya mgbe ọ kachasị mma ọ dịla ọnọdụ nke ị nọrọ lee anya ya dịka olileanya gwụwo ma emesịa ga-achọpụtasị ọ bụ ihe a kpatara ihe a ji dị otu a amaghị m na otu a ka Chineke dị ga-ebido nyewe Chineke otuto ọ bụ ya bụ ihe o jide mkpa gị onye mụ na ya na-atụgharị uche n'ọnọdụ ọ bụla nye Chineke ohere ka ọ na-akwado gị ka ọ na-ahazi ekpere gị ka ọ na-ahazi ngalaba niile a ga-esi wee mee ka nlụpụta nke ga-eweta obi ụtọ bịa n'ụzọ gị ọ bụ chi ọ bụ ya kere anyị ọ maara mkpa anyị niile ọ makwa na ọ bụ n'aka ya ka a ga-esi wee gboo mkpa ndị ya ya mere ka ọ ghara na-adị anyị ngwa ngwa mgbe ọ bụla anyị nwetara onwe anyị n'otu ihe ma ọ bụ nke ọzọ nke anyị kwesịrị inwe ezigbo mkpebi nke anyị ga-achọ ọsịsa ka anyị nwee ntụkwasị obi n'ebe Chineke nọ dabere na ya gee ntị n'okwu ya were obi umeala mgbe ọbụla anyị na-aga n'iru Chineke ka ị na-eme nke a n'ezie ana m asị ka Chineke gọzie gị n'obiọma ka m ji na-ekele anyị onye ọma na-ege ntị na-asị ndewonụ anyị egewo ndụmọdụ nke onye okenye eze nlewemchi wetara anyị n'ụbọchị taa ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozioma nkịta na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwụta itinye asụsụ igbo ka m wetara anyị ọma nke na-erute anyị ntị n'ụbọchị taa bụ na Adventist World Radio Nigeria na-eweta ihe a na-akpọ Listeners Convention ọgbakọ nke ga-eme gị onye na-ege ntị na mụ onwe m onye na-ekwu ya ga-ahụkọrịta onwe anyị n'ịhụnanya nke Chineke anyị ga-enwe ọgbakọ a na abalị iri abụọ na asatọ n'ọnwa ise ruo na abalị atọ n'ọnwa isii ihe m na-ekwu bụ na May 28 to 3rd 2023 anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabon kano steeti nke a bụ nke ndị nọt west nigerian conference na-eme ha na-asị ka anyị niile onye na-asụ asụsụ igbo rosemary gowany lawrence na ishaya zakaraya onye na-asụ asụsụ hausa ọ bụ nwanne anyị nwaanyị ọmụlaya olushola jegede onye na-asụ asụsụ yoruba anyị niile ga-anọkọrịta n'ihe omume a nke ndị Seventh Day Adventist Church North West Nigerian Conference nwere imere anyị ka anyị chekwuta May 28 to June 3, 2023 bụ mgbe anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabongari Kano State ka anyị makwara na ndị Seventh Day Adventist Church North East Nigerian Conference ga-enwekwa otu ọgbakọ a Listeners Convention na ọnwa isii abalị iri na otu rue na abalị iri na asaa ihe m na-ekwu okwu ya bụ June 11th to June 17th 2023 anyị ga-enwe ọgbakọ a nke ugbo abụọ ya na Adventist Secondary School noman na Adamawa steeti ọ ebe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ị ga-enwekwa ohere hụ mmadụ niile obi ga adịghị ụtọ ọ bụrụ na Adamawa steeti dị gị ndị gị chere mgbe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ya bụrụ na kano steeti dị gị ndị ị ga-abịa n'ọgbakọ nke mbụ okwu chineke a bụ ihe anyị ga na-anụ n'ụbọchị niile oge abalị niile unu emeela onye ọma na-ege ntị ka anyị were obiọma na ọnwayọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche jesus ọ otu aka kelee ndị Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township School Road Aba na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa abụ nke a na-ewuli mmụọ anyị ka Chineke gọzie unu ka mara ya baru n'ụba n'aha Jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ọha na eze ndị na-ege anyị ntị ana m ekelekwa unu ọzọ n'ụbọchị taa isiokwu anyị nwere n'ụbọchị taa na-asị ịgbasi mgbe ike maka okwukwe ahụ e nyere ndị nsọ idebe naanị otu mgbe ihe ọgụgụ anyị ga-esi n'akwụkwọ Jud amaokwu nke atọ ya ebe ahụ na-asị ndị m hụrụ n'anya ebe m na-anụ ọkụ niile n'obi idegara unu akwụkwọ banyere nzọpụta ahụ azọpụtakọrọ anyị ọ dị mkpa idegara unu akwụkwọ narị unu ka unu na-agbasi mgba ike n'ihi okwukwe ahụ nke e nyere ndị nsọ n'aka idebe naanị otu mgbe okwukwe ahụ enyere ndị nsọ n'aka naanị otu mgbe idebe bụ okwukwe dị ọcha n'ime Jizọs Kraịst onye nwe anyị na onye nzọpụta anyị akụkọ nke ọnwụ mbilite na ọnwụ na nlọghachi n'eluigwe nke jizọs kraịst bịa bụ isiukwu nke oziọma n'ụbọchị pentikọst pita kwusara okwu chineke na-agwa ụmụnna ya n'akwụkwọ ọlụ ndị ozi isi abụọ amaokwu iri abụọ na abụọ ruo iri abụọ na anọ ndị ikom nke izrel nụrụ n'okwu m jizọs onye nazaret onye chineke nwafọtara n'etiti unu lọọla ebube na ihe rịba ama dị iche iche ka o mere n'etiti unu ka unu onwe unu onye ahụ ka unu raara nye site n'izu nzuzo akara aka nke chineke la ọmụma ihe nke chineke unu arara ya n'aka ndị na-emebi iwu ka ha kpọjee ya elu obe ma gbuo okwe ya onye ahụ ka chineke mere ka o si na ndị nwụrụ anwụ bilie tọfịa na-abụ nke ọnwụ n'ihi na ọnwụ apụghị ijide ya laa amaokwu nke iri atọ na abụọ Pita agawala ihu ise Jizọs ahụ onye Chineke mere ka o si na ndị nwụrụ anwụ bilie bụ onye anyị na-agbara ama laa amaokwu nke iri atọ na isii ya chịkọta okwu ya sị ka ụlọ Israel niile mara ọbụna ndị nsọ niile la Chineke mere onye ahụ nke bụ Jizọs ahụ onye unu kpọgburu ka ọ bụrụ onye nwe anyị na Kraịst anyị ozi ọma ahụ hiwere isi naanị n'ime Jizọs ọ bụghị ozi ọma gwara agwa ọ bụghị ozi ọma nke nwere ihe nke mmadụ nwere o ji akwado ya dịka ihe nsuru ọkụ na-esi isi ụtọ ma ọ ga-abụ mmiri nsọ ma ọ ga-abụ mmanụ dị nsọ kraịst enweghị onye inye aka dịka mmadụ ma ọ ga-abụ nna nke okwukwe ma ọ bụ nne nke okwukwe ozi ọma nke jizọs kraịst bụ ozi ọma dị ọcha ma dịkwa ike o nwere nhuku dị ukwuu na ndị mbụ nụrụ ya ka anyị ga-ahụ n'akwụkwọ ọlụ ndị ozi isi abụọ okwu iri atọ na asaa ebe ahụ na-asị mgbe ha nụrụ okwu ndị a ewee du ha n'obi ha wee sị Pita na ndị ozi ndị fọdụrụ ụmụnna anyị gịnị ka anyị ga-eme ndị enyi m ụmụnne m nwoke na ụmụnne m nwaanyị ozi ọma ahụ kwesịrị ka o nwee n'ime ndụ anyị bụ ndị na anị ya lee na-amara na ikpe ọnwụ ebighị ebi kama kraịst nwụrụ n'ihi anyị nke ahụ o kwesịghị inwe nkwukọ ọma leba anyị nọ ka anyị uche uche gbasara ndụ anyị na anyị bụrụ iyi ohu nke kwesị na nke mmehie ma kraịst gbapụtara anyị ma mee ka anyị nwere onwe anyị nke ahụ kwesịrị imetụ anyị n'obi ka anyị nwee nchegharị onye ụlọ mkpọrọ onye tụrụ peter mkpọrọ la sizaria filipai oge ụzọ mepere ya si tigbuo onwe pite si egbukwere onwe gị n'ihi na anyị niile nọ n'ebe a ajụjụ ọ jụrụ bụ gịnị ka m ga-eme ka e wee zọpụta m ọsịsa Pita sara ya bụ ọsịsa m na-enye ọsịsa ahụ abụghị kwere na onye nwe anyị Jizọs Kraịst a ga-azọpụta gị gị onwe gị na ezinụlọ onye ọbụla chọrọ ije ije n'okwukwe ahụ aha ya nara Jizọs Kraịst dịka onye nwere onye nzọpụta anyị kwesịrị iso nzọmụkwụ ya anyị kwesịrị ige ya ntị anyị kwesịrị ito ya otito anyị kwesịrị ịsọpụrụ ya anyị kwesịrị inye ya ekele anyị kwesịrị ịja ya mma anyị kwesịrị ịgbasa ozi ọma ya nye ndị ọzọ site n'okwu ọnụ laa gwa anyị anyị kwesịrị ịdabarechala ebe ọ na-atụkwasị obi fee ya ofufe ọrụ ndị ozi isi a na amaokwere na abụọ Pita kwuru ya kpọmkwem sị la nzọpụta adịghị n'onye ọbụla ọdọ n'ihi na adịghị aha ọzọ e nyere n'okpuru eluigwe n'etiti mmadụ ka a ga-ezọpụta anyị n'ime laabụghị naanị Jizọs Kraịst biko nwanne m anyị maara na onweghị aha ọzọ eji azọpụta anyị laabụghị aha Jizọs Kraịst onye dibịa apụghị ịzọpụta anyị ụlọ ekpere apụghị ịzọpụta anyị o nweghị ikike ọzọ kepụrụ ịzọpụta anyị laabụghị naanị Jizọs Kraịst Pita ala akwụkwọ nke abụọ ya isi mbụ amaokwu niile isi na asị la ebe na ọ bụghị akụkọ iro ka anyị soro mgbe anyị mere ike na ọbịbịa nke onye nwe anyị jizọs kraịst anyị bụ ndị ama kebala anyị na-agba ama sịla jizọs ọkpara chineke nyere anyị ezi okpukperechi ka anyị soo ya okpukperechi ahụ dị ọcha ọ bụ n'ime ya la ọ gwọrọ ndị ọrịa lee mere ka ndị nwụrụ anwụ bilie na-achụpụrụ ndị mmụọ ọjọọ onye nwe anyị chọrọ ka anyị gbaa mgba ọma nke okwukwe otu a ga-azọpụta ọtụtụ mkpụrụ obi site n'aka anyị ụmụnna m okwukwe ahụ bịa bụ okwukwe anyị na-enye unu ka unu guzosi ike n'ime ya n'ihi okwukwe naanị n'ime jizọs bụ ebe anyị nwere nzọpụta ikwere na jizọs ọ ga-adịrị gị mma nwanne m jisie ike ka ị na-eme nke a ka onye nwaanyị gọzie gị ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị were ohere ọma kelee nwanne anyị nwoke Josaya Anụcha onye wetara anyị ozi ọma nke pụrụ iche anyị na-arịọ ka Chineke na-eduzi gị ka a mara ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs amen mara na ị nwere ike ige ozioma ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo ka m wetara anyị ozi ọma nke na-erute nwanne anyị nwanyị ntị mana si gị onye ọma na-ege ntị ozi ọma bụ ihe na-enye m obiọma site na anyị ga-enwe ọgbakọ nke a na-akpọ Listeners Convention a ga-eme ya na Northern Nigeria ndị Seventh Day Adventist Church North East na North West na-eme ọgbakọ a ha na ndị Adventist World Radio ka anyị wee hụkọrịta onwe anyị ọgbakọ a na-eme ga-eme ka gị onwe gị onye na-ege ntị hụ nwanne gị nwaanyị Rosemary ugonwaanyị Lawrence anyị ga-ahụkọrịta onwe anyị na Tony Cheta Secondary School Sabongari Kano steeti anyị ga-anọ na Kano steeti na Mee 28 ruo 3 Jun, 2023 anyị na-eme ka ị mara n'ọnwa ise abalị iri abụọ na asatọ ruo n'abalị atọ n'ọnwa isii anyị ga-anọ na North West Nigerian Conference na Sabon Gari Tony Cheta Secondary School, Kano State mara na ọgbakọ nke ugbo abụọ nke ndị Seventh Day Adventist Church in collaboration with Adventist World Radio na-eme na North-East Nigeria ga-abụ na Adventist Secondary School Adamawa State ọ ga-ebido na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa n'ọnwa isii n'afọ 2023 a ana m arịọ ka gị onye ọma na-ege ntị gbalịa na-abịa n'oge mgbede ka anyị wee hụkọrịta onwe anyị wee kwukwarịta okwu wee nụkwa okwu nke Chineke oge mgbede ọ bụrụ na ị nwere ajụjụ na ị achọ onye gị na ga-ama akwụkwọ nsọ bịa na ịga ahụ anyị site n'ike nke Chineke imeela onye mgbasa ozi anyị njikọ otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa ka chineke gọzie ndị kwupụtaranụ ma nọnyere ndị gere ege n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo